ọkwa ọrụ ọgwụgwọ nsọ na-asọpụta na ndụ nke a ya n'oyibo ọ bụrụ Healing Streams Life Healing Services agba nke ọnwa Oktoba, jikere maka oge pụrụ iche nke ọrụ ebube ọgwụgwọ na mgbanwe n'ọnwa a, ike nke Chineke ga-anọ n'uju ya iji gwọọ weghachite ma bulie ndụ mmadụ n'ụwa niile site na The Healing Streams Life Healing Services nke ga-esite n'aka onye ozi bụ Pastọ Chris. Ozi Luke isi nke isii wee sị ma ọha mmadụ niile chọrọ imetu ya aka n'ihi na ike si n'ime ya pụta ma gwọọ ha niile nke abụghị naanị ihe omume ọ bụ oge nhọpụta dị nsọ n'akara aka n'agbanyeghị ebe ị nọ ike ọgwụgwọ nke Chineke ga-erute gị na ezinụlọ gị na ndị ị hụrụ n'anya ọ ga-amalite n'ụbọchị fraịdee bụ 24th ruo n'ụbọchị sọnde bụ 26 n'ọnwa oktoba nke afọ a bụ 2025 oge ọ ga-ebido bụ elekere abụọ nke ehihie a ga-ekesa ya n'ọdụ redio a na n'ọdụ redio ndị ọzọ mana netwọk n'ụwa niile ị nwere ike isonye na ndụ na www.loveworldradio.fm maọbụ www.sainttunes.org. Budata ngwa mkpanaka anyị site na Love World App Store maọbụ Google Play Store maọbụ Apple App Store. Ị nwekwara ike ịkwado mgbasa ozi a n'ọdụ redio na netwọk n'ụwa niile. Maka ozi ndị ọzọ gbasara etu esi esonye na nke a Biko zipụ ozi email na info@loveworldradionetwork.org maọbụ kpọọ akara ekwentị a 080 Ọzọkwa 080 Jiri ịtụ anya ihe bịa kpọọ ndị na-arịa ọrịa ndị nwere ihe mgbu na onye ọbụla chọrọ mmetụ aka nke Chineke, ọgwụgwọ, ọrụ ebube na akaebe na-echere gị. Ekwela ka akọrọ gị akọrọ.